maọra na eze ekenekwa ọmụ unu ọmụnwa bụ arọbi n'ego na eku apụtagwo m maka na a sị na ọgwụ karịa ọgwụ ọ ọbara ọra ọgwụ karịa ọgwụ ọ ọbara dum onye nwekwa n'oke ọgwụ adị anya isi enwe m oke ọgwụ ọgwụ m dị too much kamgbe a na-apụta n'ilu akwụkwọ na-ekwu ife niile a na-ekwu anwela ife m chọrọ ikwu mana apụtago m kịta nwa m pụta abịago m ime ife ka o yie ife ọ mụ nwa bụ eze bi na alụsị na-egbu onye na-agụ alụsị agba ọta efe alụsị nkọchike alụsị eze ọ mụ na-ekwu ife nji wee na-ekwu ife nwa bụ maka ife mfụ n'ilu akwụkwọ ekwu atọla ebile ekwu atọla ebile wee sị ọ bụrụ na a ga-atọ ebile sita ebile ọ bụrụ na agha ga-atọrọ ebile silapụ ebile mana onwe ndị nwere ọgwụ nwekwala ndị nwekwazịla ọgwụ enwe m ibobu ọgwụ nkàlị enwe m nnukwu ọgwụ enwe m alọbi n'agụ ife m ife nwa bụ ọ bụrụ na ịnwe ọgwụ m na-enye gị 7 days bupụta ọgwụ gị nwụtanyaba ebune m na-ekwu na m ga-atọnyaba ebune <laughs> abụrụkwa na m ga ya bụ ebine maka na nkịta si na ife na-enweghị iwe abụrụkwa na atala anụ nkịta ahụ kama na ọ na-atasala anụ nkịta nwụọ mmiri nkịta mana m ga-atọ ya bụ nkịta nwụọ mmiri ya pụta ya bụ ebune na m ga-atịa ntọcha ya mbụrụ tebụl ntọcha ebune a mbulu tebụl ka m gbanyụzie swich unu ife m na-ekwu bụ na enwe m oke ọgwụ onye nwe ọgwụ adịghị anya isi ya mere m apụtabeghị n'ilu akwụkwọ mana apụtagwo m apụtagwo m ka m gụsị ụwa ife m ji wee biri seven days ụta ebune m ga-eji 6 milion bịa m 6 milion a ndosi ịtọ nwa ebune were ma 5 milion were ma 6 milion mana nwa ga-atọ ya bụ ebune ntọ ya uche gị anọ m ebe nọ na-esele ife na-anụ olu gị na-eyele na-eyele ọkwa unu bụ ndị dibịa ada anụ ntị ndị anafe eje weta ọgwụ ndị yoruba ọgwụ 2000 ọgwụ give away abịa na Facebook a na-eme a na-amachagharị ya uche gị dokwe ya ọ. uche gị dokwe ya mpa uche gị dokwe ya maka na ọmụ bụ di ya na-agwọ mgbọrọgwụ na nkwa nkwa enye ndị mmadụ n'isi ị chọrọ akọchi gị ike nwere ife ime nwụọ nwa akọchi gị ike nwere ife ime nwụọ ma akọ gị kwa abashu ojede mụ nwa ị chọrọ ka m mee gị isi mgbaka afụgo m ụdị ndị gị bifọ ee ipeka ee ndị kwa eje nye nwa nsị m nlekọchi gị ike nlekọchi gị ike hmm? sipụta na ebini hapụ na onye a sipụta na ebini esizi n'ebe ebini a nọ besizi ụwa ife mmenwu mana m ga-emesi gị ike ngwa ebene adama m aka mma akọchi gị ike mgburu ebi mụwa gị na-agwala ewe ahụ tụlọ ọka nwanne aja ṅụọ ife ọṅụṅụ oke mma akọchi gị ike mma akọ ya ụkwụ abashu ịfụnanya unu ya ntị biko sipụta ebini a na m ga-ata ebini buru tebụl unu apụghị osi eme mana gị nwa Beautiful and funny people.